ọkụ jidere ụfọdụ shọpụ tata na nkwọ ụmụnze wee gbarikọọ ya bụ ụmụnze dị n'Oru Mba South Local Government nke Anambra Steeti. tata bụ Fraịde 18th of November 2022 ka nkwọ ụmụnze gbara ọkụ wee metụta about 12 shops n'ime ya ka ọ na-akụsi 16 tata bụ Fraịde novemba 18 2022 deputi gọvanọ bụ dr onyeka ibezim wee kpọọ ndị fire service na fonu nke onye isi ha bụ enjinia martin agbele wee sị ha biko dododo na ha bukọrọ ngwaọrụ ha wee jebe na nkwọ ụmụnze na ọkụ na-agba ebe ahụ kịta ozugbo ha natara ozi inụnwa ha wee zipụ ndị ọrụ ha ebukọrọ moto na mmiri ma ihe niile a ga-eji wee gbanye ọkụ wee jebe ya bụ nkwọ ụmụnze ka ha na-erute ebe ahụ ọ bụ na ndị mmadụ anọrụgo ọredi na-enye aka n'ime ya bụ ọkụ oge ha rutekwazi enye aka wee menyụọ ọkụ onụnwa ka o si wee ka mma oge emenyụsizi ya bụ ọkụ a na-akọwazi na ọkụ onụnwa rutelu about eight shops den 4 ndị nke ọzọ bụzi shop ndị nke eji bacha wee kụa ya bụ ụmụ osisi inụnwa ejigasị akụ shop ka eji wee kụ ya mana enweghịzi onye ya asị nekwa ihe butere ọkụ onụnwa ha na-ekwukwazị na-asị na enweghị onye ọbụla tụfuru ndụ ya na ya bụ ọkụ ọgbụgba anụnwa gbalụ na New Life Line nke nkwọ ụmụnze tata anyị na-ekene Chukwu na enweghị onye nwụrụ na ya bụ ọkụ ọgbụgba mana a ka na-ajụkwa ọ bụ gịnị kpatara ya bụ ọkụ ọgbụgba aka anyị mara amara na kịta anụnwa a na-abanye ọkọchị na ụfọdụ ihe na-ebute ọkụ ọgbụgba o nwere ike ndị nepa eweta ọkụ n'ike o wee bụrụ na enwegasịrị ụfọdụ waya na-enwe partial contact edere ahụ nwee ike ịspaki ọkụ ọkụ agbaba n'ime afịa and ọ mma maka na ụfọdụ ndị bụ ndị na-ebe kịta na-asị na ngwa afịa ha nke pụtara milions and millions of naira bụ nke ha wee na ya bụ ọkụ ọgbụgba eziokwu na isi mmadụ atọghọ n'ọkụ ọgbụgba anụnwa mana ngwa afia ndị mmadụ nke ego buru ibu dị n'ime ya bakwazi n'ime ọkụ ọgbụgba anụnwa anyị na-eti ndị ọkụ ọgbọ anụnwa metụgasị shọpụ ha na ngwa ahịa ha anyị na-asị ha ndo anyị na-agwakwasị ndị isi ọchịchị nke afịa anụnwa bụ nkwọ ụmụnze ka ha biko dọọ ndị mmadụ aka na ntị gwakwazie ha mkpa ọ dị n'ihe gbasara ị na-agbanyụ ọkụ shọpụ ha tupu ha anaba afịa mgbede maka na ọ dị ezigbo mkpa o nwere ike naba afịa ichefuo ịgbanyụ ọkụ gị ndị nepa nwere ike iweta ọkụ mberede n'etiti abalị o wee bụ na enwelu ụfọdụ waya adịghọzi mma ma ọ bụkwanụ na-enwe ka esi wee weta ya bụ ọkụ ihe nwa nwere ike ịkpata ọkụ ọgbụgba n'ime afịa ma ọ bụkwa n'ebe dị agha agasị bikonu ka anyị mụrụ anya na ihe nwa bụ ọkọchị ka anọ ndị mmadụ atụfugo ego ha na ngwa afịa ha kịta anụnwa gbasara ọkụ ọgbụ anụnwa anyị na-agwakwazi aka na-achị ya bụ Anambra steeti ka o jekweje tie ndị nụnwa ya bụ ihe metụtara aka n'obi onye ọbụla ọ ya esi wee nyere ha aka ka e nyere ha aka anyị maalụ na ha nidiri enyemaka na ịdị ọnọdụ n'ụwa kịta anyị na-ekenekwa ya bụ fọma deputi gọvanọ nke Anambra steeti bụ Sibodo dịka o si wee bunye gbata ndị nwa ọsọ enyemaka wee tie ha aka n'obi etu ahụ ka anyị si emekwa expect na ndị ọzọ ga-ejekwa tie ndị nwa aka n'obi dịka a na-agwa onye ọbụla ka ha kpachapụkwa anya n'ihe gbasara ọkụ ọgbụgba